go. My brother. go, Choma. Yeah, Kainaga. Mm-hmm. So we are still touring the complex, the Oviamili complex of shrines. Uh, as His Royal Highness Chief Ekwobonora is explaining to us, giving us background information about the deity, its origins. Um, we have uh, heard a little about the walls. We are going to dig a little deeper into that uh, when we sit down at the end of this tour. Mm. Okay, ebe a village. Amaghị dị ebe a. Ụdị a na-asị fiidi. Ụdị a na-asị fiidi. Amaghị Okay. ebe a. Dị Yes. Mm. Mm. Omunagu Umere. Uh, this is the seat of the Oviamili deity. Mm. Ka dịka ibu Oviamili a ọ bụ onye Omunagu ọbụla ga-ebu ya ma ọ ọ nwere nwere ụmụnna na-ebu ya iche ọ bụrụ ụmụnagụ niile na-ebu enwe mm. mm, ụmụnna na-ebu ya ụmụnna na-ebu ya ụmụnna obeziri nọ n'ibe ka onye ga-enye ibe olili ị ga-anọ a na-ewu ite onye ga-enye ibe olili n'ọnụ ụmụnna ka onye ahụ ya esi pụta ụmụnna opikiri agba welid pesin abịa echio mana onye ụmụ hapụrụla ụmụnagụ o nwere ike isi na nwere ọzọ abịakwuo n'ime na ụmụnagụ anụ nwere vileji ọma na-esi hmm. Hmm, dịka enwere ike ịgba anyị aba vileji ahụ eh, daalụ daalụ daalụ nke ọbụla efu e, e, e, dị gị ka ebe anyị akọ daalụ rinne o nwere vileji na-enwere mm. ike ibu ya mm. na-enwe ndị bụ ndị ji nwere ike ibu ya nwere ike ibu ya mm. <laughs> aghọtara m ozi ziri aghọtara ya ọ ah, m ama m na ndị n'ụlọ ya na-aghọtakwu <laughs> ee eh, daalụ eh, mgbe ka anyị na-aga eh, bịanụ bịa etinyela anyị ọnụ etinyela anyị nọ na mkpu gị ka anyị nọ the Akonuche exponent, Chief Honorable Comrade Kachi Nzedigbe. <laughs> so we are your guests today. Ah, you are welcome. Mm, thank you very much. So what can you tell us about your community, about uh, the Oviamili and the ceremony that is going on today? Yes. Um, Thank you to Um, the place you are is called Munago, Munago village, the part of Adebe, Ogurugadebe village. Mm -hmm. As you can see, the young man here is the chief priest mm -hmm. of the shrine. And the shrine is located here in Omunago. It has been here for more than 400 years now. Mm -hmm that is 400 years. more than 400. More than 400 years. Yes. yes, our my rough estimate was talking about something like that because if we have had nine former priests and the present one has been there for 40 years, and uh, we understand that the people who are custodians of this uh, deity tend to have an extended lifespan. So my calculation will be in that neighborhood of 400 and, and more. You are very correct. Mm. Um, as, you can, as you can see, just like we are, we are told. Mm -hmm. The custodians, the past custodians, the last one, which mm-hmm. is Agis Igwe, is more than 100, like, he's more than 105 years. Before he, before he died, before he, died. Yes. he lived quite long. His name was Abisi Igwe. Abisi, Abisi Alefna. Abisi Alefna. Every priest of the shrine is addressed as Igwe. Mm, okay. You understand? So Abisi mm. Igbe lived for almost 100 and something. Why the Igbe? Is Igbe not the title for the traditional ruler? Uh, that tradition, that the, the title Igwe for traditional ruler is quite different from the from this particular one because the last the person that made it king of all the all the shrines mm. in this place is called is called a uh, it's called uh, after after Zodo. Mm. Udekwe. Udekwe. Yes, Udekwe. The shrine was very powerful. Mm. So Udekwe was the person that uh, Udekwe was the person that that that, that uh, enshrined it as the as that is the oracle, that is the highest oracle within this place. Okay. So that was one of the past chief priests. One of the past. One of the past. Is that the immediate past? The immediate Not past the immediate, uh, one was uh, was, was uh, BC. Uh, Abusi mm. was the immediate past. anyị nwere ike icheta bụ kpọọ ụfọdụ na ndị a bụ bugolo alụsị a n'oge gara aga anyị nwere ike icheta ka ndị anyị nwere ike icheta ee eh, biko ndị ọbụla anyị nwere ike icheta ka anyị mali eh, mara hava onye nke izizi somebody nọ si n'ọrụ a wee bata mụnwa ya mm. bụ Abusi mm. eh? o nwere anọda man nọ si n'ọrụ a bata a na-akpọ Odike ka Odike o nwekwara onye ọzọ nne mmesiri nne ọwabata na-akpọ um, udekwe hmm. udekwe o hmm. nwekwara chipris n'ọsịla ọzọ wapụrụ a na-akpọ eze ụlọ hmm. yoo ndị anyị nwa bụ ụmụaka kịta eh. nwere ike ilota awawa adres nwere ike ịkpọcha awawa tobishodat na ndị anwa n'ọbụla n'obu elugo 9 pesin ọmụnwa na-emezighị onye nke ili so nọ ndị anyị maka ike ikponwu mm. ọ dịkwanye mkpa ọ nwere ibe ọ nwere ibe cheta ababa ma ọ n'oyibo ma ọ bụ n'igbo yes ọnya bụ ibe anyị nya bụ ji alụ ọlụ anyị na-alụ ee a si sita dọrụ mm. ọ bụ na ka anyị bidolu wee na-edetu ibe ndị a mm. ee onye bịa ka amali ka na-edo anya was kind of I did little research about the past priest. Okay. We have the we have Elo as the mm. first chief. Elo, yeah. The chief priest. Mm. We haven't seen Ebu yeah. Ka ọ gasịrị. Mm. ọ abanyezia na ndị nga ọ gụrụ dịka mm. mm. biko ka anyị nwekwa onye ọzọ ka anyị mara ma anyị ike iwu ya n'isi n'isi elo nọmba 1 esia nọmba 2 nọmba 3 ọza nọmba 4 eze odo ibata ezodo. Uh, number five odike number six ibata abisi. abisi number seven. ọfọl ah, man abọ anaka. udekwe. udekwe ọka fọlụ ụvọ ya ọ dị mma ama anyị tabuleti ya ka anyị wee mee. mụ nwa bụzi onye ka ilu igbo ekwe ọba ọnụ ọrụ. mụ aka na laịfụ. ị oh. e, ka ọdịkwakọba <laughs> <laughs> ihe brek nwere rekọd na nke ọ dịbụ ka ata elu 200 <laughs> uh-huh. ee eh? eh. na-anọ hmm. hmm. onye ọ nnawa bụ ndị eh, anụrụ m ka a kpọrọ aba nnawa hmm. Mhm. ọ bụkwa anyị n'ama n'ama nke amụmụ na daalụ nri nne ọ nwere ome mma chọọ ka anyị gbatịa ọkpa dịka mgbe ị na-ekwu okwu ị na-ekwu mgbe o ji abịa bụ ọbịa mmiri nwa na-ajụ ihe ọ pụtara bụ na ọ nwere mgbe ọbịa mmiri na-anọrọ n'ụmụ iri hmm. ma amara ya ee e, maka na mba bụ ji onye bute ike ahụ bụ elu e, ka ọbịa mmiri ọnwa na-abụ hmm. abụrụ amarịbụ ọjọọ hmm. anyị marụ na Chineke nna bụlie na na Mm. ọ na mmiri enwe ka o si wee natazie diveride ọ na nata ndị baịbụl na-agba ọsọ ọnwa ozi ma na ọdị ndụ mm. ọpụtapụta na ụdị mmadụ mm. eke na-abụ ihe nzukọ ga-ebe eke juli arụ ebe m ịgbatị ọkpa bụ nne ka ọbịa mmiri ahụ na-esi ibe osi bụ na mmiri na nyanwa bụ elu chukwu kpụrụ dulu ka wee gosi asampụ elu ahụ bụ ịmụ na agụ mbe chukwu dule mbe na o wurula abụrụ ya nye ka emechara wapụta wee na-agba anyị nọ na miliki anọ nọ na miliki anọ o doro anya bụ dịju akọrọ ya mana m anụwo mgbe nụkwasị nụkwasị na ọvịa mmiri si achala wee bịa kedu eziokwu ọ dị ya achala bụ ọvịa mmiri on the course of migration ebe a bụ that cradle of Igbo race

ok enwezili ike ọ bụla e mesịrị ụfọdụ sikwa na-evu ha si etekwe a na nọ na bebe ka ha na-anata mm. so ị na-akọwa na ịbụ ọbụla ọbịa mmiri dị n'ọnụ nwa n'ebe a na-enyebe mm. ewele nzu na nke a dị na ọgachala bụ n'ebe a ka esi owele nzu wee jee akụọ ya wee akụọ ya n'ewu ọrụgbu enye nzu ọkpụkpọ ahụ ka ọ bụ maka na dịka ka iji wa akọwa e na mgbawa elu jiwa esi na mmiri wee pụta ah. nọọ nzukọ ọkpụ n'ọnụ ibe wezili nzu abụọ atọgbọ mm. ọkụ ọkụkọ ọkụli ya o wee na-epu mm. bụ akpụ mm. nwa ya bụ obu ya ka igosiri egbu ya chief ọkedu ya etiela anyị na tupu anyị gasị ya na his royal highness anyị etiela um, ah, dịka omenala si bịa gị mm, mm. Eh, onye na-atụ nta akụkọ mm. n'afọ m igwe ọbịa ah, flamingo onye ka ị na-etu flamingo <laughs> eh. bụrụ igwe eh. Eh, kenekwa chairman ụmụ na-agụ bụ nwa m nwoke Francis hmm. igwe hmm. um, ajụjụ gị niile masịrị mma ife hmm. anyị na-akọwalụ gị bụ na obodo anyị kwu ọnụ ka obodo ebe Chineke na-agwa moses ya wepụ akpụkpọ na ebe ọkwụ bụ ebe dị nsọ obodo a ụmụ na-agụ mgbe gburugboo obodo dị nsọ ka ọ bụ ịjụọ ndị okenye ndị nọgolu 100 years ma ndị 90 something ba ga-agwa gị na o nwere mgbe a eme experience anwụ ịta mmadụ anwụ ọtịta hmm. anwụ nwere ike ịta gị n'iru eke nwere ike ịta gị n'iru ekwe anwụ nwere ike ịta gị na mgbago mana ịbata ebe a hmm. ebe a bụ a place ka ọ bụ Hmm. a place chosen by God hmm. now Chineke abụ chuzula ebe a nwere ife ịrịmama o debere ebe a hmm. ebe a dị iche so obodo a bụ obodo dị iche rapụchakwazịa na azịbịalụ nyụtọkọwazịa ịjụọ ndị ichie a ga-agwa gị na ada ịkpụ okwu ebe a adị ekpu okwu okwu n'obodo a yes ị ga-enweta okwu n'etiti ya niile hmm. mana ịbatara n'ụmụ na-agụ ime enweta okwu ọ ha na-eso na makọrọ ha n'ugbo ebe nne na-abịa na abụkọrọ abụrọ ha n'ugbo sayensị gosiri na ebe a bụ a peculiar place a selected place hmm. okay ọvịa mmiri the hmm. connected with the scripture Bible imepere Bible Genesis chapter 1 verse 2 ọsị gị na the spirit of God was upon the water mmụọ Chineke na-aga njem n'elu mmili gosi na mmili na mmụọ Chineke na-alụkọ ọlụ ọnụ malụkwa nọ na mmiri ka esi azọpụta onye mmehie tru baptizim na mmiri ka esi asacha ibe ọbụla lụrụ iyi na mmiri ka esi enweta ndụ ife ọma dị iche iche mmili na-eweta erike so Bible na John chapter 5 in verse 5 o nwere particular community n'obodo ndị Israel enwere mmụọ Chineke na-aga njem n'ime ya mana njem ahụ ọ na-aga bụ once every year ndị ọya niile na-agba ogige fana na-aga okirikiri mmiri awa fa na-aga okirikiri mmiri awa once in a year mmụọ chineke bụ angel of God eme gịnị apụta ọpụta ọdana na mmiri ni ọ da na ọbọ ile mmiri ahụ ọbọ ile mmiri ahụ onye izizi ga-adaba na mmiri ahụ no matter ụdị ọya obu na arụ oh. ọ ga-adị healed all oh. oh, that jumping down of the spirit the power the angel ka a kpọrọ ọvịa ọvịa it boils aghọtawa m igbo ahụ so be anyị abụla ebe chineke chuzuru ka ya bịa establish that ọvịa Hmm. mmiri now it happens that na ndị Igbo obi ebe a ego nta hmm. na ụmụnne elo nwa hmm. na one of them si ebe a pụọ n'ịkpa ije n'ọnọdụ dịka ịkpa nkụ maọbụ iku mmiri so he got missed there afrozie ndị egwu dị iche iche tie ndị mkpọtụ dị iche iche mee ka e wee kọlụọ ya bak. mana that is assuming nọ njụ ọfịa mm, jụrụ ya mm. o mesizie welaki awa mesi after seven days welaki ame gịnị pụta ị na-aghọta so mgbe afọ pụtazi the story there bụ na eke lọlia okilikili na-arụ mm. na o nwere nzu ọkpụ na-arụ n'ọnụ ya ọ nzu avoka ka ọ gagide ilu ebe a butere ebe a osisi ya pụrụ kịta ya ka ọ kwụzi wee gbọpụta nzu ahụ hmm. eh? nzu ahụ ọ gbọpụtara onye ọ bụ ife eji akpọ mụnagụ ama ọcha nzu bụ ife ọcha nzu maka nzu ahụ ka eji akpọ mụ mụnagụ ama ọcha nzu na-esimbolize hmm. purity hmm. ị na-aghọta so in line with etu Chineke si wee tọọ ntọala ebe a na ọ bụrụ obodo a na-abịa akọ mmehie nya ime ibi ndụ enyi ha so otu a ka o si wee dị and uh, ka o si bido hmm. na ka o si wee kịta hmm. as time goes on ịchọzi ya full details eh? ah. ah, ah, daalụ ịkọgharị nne eh, um, tupu anyị wee na-emechi ọ nwere ụwa ajụjụ m ajụ ka ebe eh, a bụ ebe a na-akpụ ya bụ ụmụ na-agụ ma o nwere aka ijikwa aba abụ ọ bụrụ ụmụ na-agụ kedu nke ọ bụ ụmụ na-agụ ma ụmụ na-agụ the full and the correct name anyị bụ ụmụnne agụ Umunne Umunne Agu. We are different people. Mm-hmm. We are from the lion of Judah. Okay, Umunne Agu. Yes, the okay. story bụ na Chineke kere mmadụ ka mmadụ na-anụ ọfịa mm. na-emekọrịta ka oh. mmadụ na e, e, e, akwụkwọ ma ibe ndị ọzọ mm. mara afịa beast and plant. Mm, nature, nature, the whole of nature. Ọ bụ na mba abịa m nkịta ngosi gị pikchọ. Ifu m ebe m kwụ mụ na anụ ọfịa na akwụkwọ m ife ndị ọzọ mm. proving where I, I have from yes. you know mm. so in those days the history dị mm. na onwe nwoke ya lụ nnukwu arụ arụ abụ nnọọ ya o bidogoduru na anụmanụ agụ agụ lion kpoo ụmụ ya n'ọlụ mana mgbe neve ji wee nwụọ mmụọ agụụ na-agbasaba ve nwere ozi peace nwere na-achịkọtaba then the man na onwe babi na ya mm. agụ abụnọ nso na biya bụrụ onye na-ewejeleve nri mm. ogbu anụ omegịnị wejeleve mm. ọfụ mangoro ọbụla agụ na-atụ ya wejelie maka na nne agụ abụ anwụrụgo oge o megidela agụ abụ wee to ote agụ eto otezie at a time nwoke daa anụ na nwoke adazi anụ ọya agụụ ni bụziala ya na-akpatara nwoke ife <laughs> Eh, yes yes that's interesting bute bute anụ ọpụta odebie ọnụ ụzọ hmm. be nwoke hmm. na nwoke tete ọpụta ụla ochie na ụmụnne ya na eweteli ọ marụ na anụmanụ o nyere aka mgbe anụmanụ na nwere nsogbu nke nne nwarịba eh, so all from there ka esi wee kpọwazi ya relationship between that eh, and agụ ahụ asịza na bụ ụmụnne hmm. ụmụnne agụ oke anyị na-akpọzi ya na nkebi kịta ụmụnne agụ ụmụnne agụ eh. eh, oke eh, daalụ chief ee <laughs> so anyị na na-ekwu bụ chief honorable prince honorable prince udechukwu hmm. jc obidike daalụrinne daalụrinne jp ejelisiri m ejego m elugo jerusalem ka eh, eh. m mara full history ọ bụrụ eh. gezin não na-akọrọ gị na-ekwu otu gị na baịbụl daalụ chief ka anyị na